His Royal Highness Eze Charles ihe Iheka onye nke nwụnahịrị ndị otu ya na mgbe na-adịghị anya ugbu a onye anyị na-eche eruzela the chairman traditional rulers council ndị eze benda anyị na-achọ ka emetụ omenala ọjọọ bende mma mmanụ bende mma mmanụ ndị eze mma mmanụ abịa kpọzuo ọrụ kemgbe ọ bụ ịkpọpụ nkụ esi m taa ndị a na-eme ndị mma mmanụ ehm, ndị eze ezuole ya unu nyere bụ ndị mere ndị ọ reprezent because ha nwụrụ keshọn somewhere ọ bụ ndị eze gara echi unu ga-esi ya bụ ndị ọgbọ ha mana ndị eze nọ na be so nna ikwu ugwu ihe na nwanne anyị nwoke ọrụ ngwa n'obodo gawasa ezezie na Eze Charles, Ibe ọbụla ije, onye nwe na-anọ aka nri. ị na anọghị ibe anya maka omume ọdịda mma ike ikpere ihe ụzọ saa aka many of ọkwa ya mere ọnwụ ije chineke na-eme ihe ga-anọdụ ibe kwụsịrị ihe ọjọọ nwa awaala ya ọ gbazikwa na agbazi ya bụrụ metụrụ ama nkala kwụ egbowe mkpa ọ gbazi ise ọ gbaghị asaa ibe asị ọka ka ịbaisala unu chineke ịnọ nwa etiti anyị anya ọjọọ ọ bụ omenala asị ka dị eme mana m ji chineke kwụsị ụzọ asịrị ịbụ onye nke marụ chineke aha omegha ya ama ama ị na-emeghị omeru kemgbe abụla eme ihe ka ọ bụ okorie 19 ekwu oke nke nne nne m bụzi ihu ama ọjị ọrịa igbo nọ ọkwa okorie 19 ngoma adasị nri na-eje udo ndị hapụ na anụ udo ihe ọbụla abụ ama nkalụ na-eme nke ọma ala ibere ihe ọma na-esowa ala bendara ihe ọma na-esowa ala ụmụnna ihe ọma na-esowa chai ọ na-adọ ma ndị nọ ndụ emefu ya nke ile anyị bụ egwu anaghị emeela ya ma anaghị nke nna na nke na nke mmụọ nsọ o ruola omume wo awa bụ ihe na-eme ka isi kpere ọkụ chasị ịmala na nha a abịala ijikwa ihe nwe dupa iru okwu igbere ma na ma ntarimokoro nke ịṅụfọ ndị ọjọọ jekwa ka bịa ya ị na na-aṅụ ya jee ma na ejike chasị ịmara m ụda mma ọnwa ọdị ọnwa meele ị na-ejekwa ọ na-eme ihe na m gasị ibe ọbụla eje nwaanyị na-eje eje m na-ebu ya azụ nyele m na-ebu ya mgbe edewe ya alabakwa ebukwara ya bụsa ịnụ onye mkpa ya ike anwụrụ ala ọ bụla ebu ala ga-amara ịnwụala ịnụ achamuka na-efugharị ada asị ọ na-adọrọ ya ma nke mbụ ọ na-adọrọ ya ma eke orie afọ nkwọ ịrọhụ na ibe ahịa ọma na-esowa abachi ụlọ wa bụ ibe a ịkpụ kele eji emejetu ihe ala chineke na-egboro ụwa mkpele ogboro ebraham anyị bụ onye na-eche udo anyị bụ ya ndị na-ahafụ na anụ udo anyị ya onye nke amankelụ je ndọghachi ibere je ndọghacha onye na-alụ ụwa ọjọọ ma ọ na alụ ụwa lụọ anyị na-akwa arụ gị akwa maka ịnwụzi ọnwụ enwe pụrụ ma chọọ ịka nka ọ bụkwa nwa ihe uwe kwuru gaa udo n'aha Jizọs Nari yako. Nari yako. Namba ya maya. Nanda na ya kake. Aya. One operation. Yes. Everybody have what inside. Oh, what is that on the àlejò ìgbẹ̀wò ló fẹ́ẹ́ gbà pẹ̀lú ẹ̀ka wọn. yada bi ebi ho taa na ɔwɔ agɛnɛ na bɛ kpɛ dɛ ayi mɛ yi ka yi mɛ yi hɛn ɔma afa adi so. abia mmamanu mmamanu mmamanu na ekwu ụgbagwe na ọ bụ ndị ọkụ

Ana ah. Also, I was uh, the former sect when the traditional leaders His Royalness is uh, Emma Rumba Chicken. Father, therefore, we uh, are of His that's uh, Philip Ugeje. I will shrine and it's just a final time. Also, we have as a Dr. John Jonah Ugobi. And as a uh, Michael Ayubu. nakwa eze ọmụmụọla ọ nọkwa n'etiti anyị eze injinia eze injinia ebiri okoro eze roland ekeọma nnabara anyị enwenwa ọtụtụ ndị eze nọ n'etiti anyị dịka eze kalụ anya kalụ anyị nwekwa eze ego anya nke ọma anyị nwụrụkwa eze chi na all of them are Barcelona because of crime. My worker and then one, you know, I am Barcelona, but then the local government. You know, we all. I can follow why can you observe one minute silence? Yes, get by here. We'll let you know. Forget something. is it? Metimba, Kalmak. Hmm? Yema. Yema. Afanya doda, Metimba. Bari, Metimba. Honorable, the traditional prime minister of Makala. That knowledge can hear you. One minute. Odessisi. Chineke na-anara mkpụrụ okwu ya aka achị ihe your name Jesus. Amen. Thank you very much. Africa, I don't maara bele mara ụmụnna ọ bụ na-asọpụrụ onye anyị na-akwanye ugwu ọbụla anyị na-eme oso na-eme ya agbaghị ma mgbe ọrịa bịa ya ya na-eyi ya nsogbu ya dịkwara ya eme eke ya da maara mara ụmụnna mara abịa steeti si ya nna ịgbalịala abịa ichere anụ ụlọ ihe ọbụla anyị na abalị bụ mgbe ruru ụlọ a na-eghe oyeye n'ihi na ịgbalịala dị Igbo na-eji abalị so ọnwụ Nigeria ọ bụ ihe nwuta ibe ọ dị ukwuu o wute anyị n'ihi na ọ bụ onye ichie na-enye anyị ndụmọdụ ndụmọdụ ọ na-enye anyị ọ anyị mabarụ ihe ọ ibe kọmuniti ya nọ bụrụ ama nkalụ autonomous community ọdụmgbe akpaghị ụka ọ na-afụsa daabụ daabajụ krisis dị ibere ose ndị nọ n'ụdọ abajụ si tudodo debepe afịa afia ịta anyị bụ ndị ibere debepe afịa ịta ọ bụla ibere na-eji eme echeche bunye chedeme ọganihu ada ahụ ya nwe abanyela onwere ike ndama nkalụ ibere autonomous community ye ya nkwado dị ukwuu ma ọ bụghị ya ọtụtụ ihe ome mee ama nkalị ibere ọ gara ada eme ọ bụ onye nwerunu obu ike nwere obu mmadụ nwere obu ijeru ọha ozi o chekwara ya echechezie ya echezi ọbịa bụ ele anyị adụrụ ihe anyị si ahụ ta ndị ibere tachie ta ndị eze tachie n'ihi na ihe emela anyị ihe ihe akọnahịla anyị ta ndị ebere nde tachie n'ihi na ọ bụ n'ugwu a na-akwanyere ugwu ya fụsa na dasị onye chie ha nụ afụsala mara ụmụnna eze ndị ụmụnna ọ bụ onye a na-akwanyere ugwu ndị asị ọnwa bụ n'ime anyị ejebe na-asị nna anyị Charles eze Charles ọnwụjuọnwụ onye banụ afrịla ọha ọba ahịa dị ọnụtọ a na-asị onye ọnwụziọnwụ ihe nwe ụlọ ọba bụ ihe nwe ụlọ n'ihi na ya nwe agbalịala egbo na onwere ike andị ndị so ya n'azụ chekwana ya ga akwa ya ugwu na ndị makara ụfụsa anụ ịkwanyere oke mmadụ ugwu anyị maara unu ahụ emezi anyị emezi emezi ele ihe ebe anyị chọtara nọ ọ bụghị na ọ na-achọ ma anyị bụso onye eze ọ bụ ihe krismas a anyị na anyị nụta ma mmadụ n'ike ya enwuru ma five appointments ga ebe a ga a ga a ọ bụ ya ihe emenụ Ahịa asị ndị ama nkala unu kara ndị eze unu kara oru and echi bụ ibe sị nọ nwaanyị bịara eche edebe nwa mmadụ aka ala anyị ga-ejisi ike bịa elee ebe a atụnụ ọbụla ọ na-ata echi ndị mmadụ na-ekwe a bịa ndị nwa eze Charles dị ama na-ekwe a abịa ma ndị ikwu isii ma ndị ụmụnna so unu je jikere jikere ndị ama nkanụ ya dụkwanụ mgbe unu ji atụtụ ajụjụ atụta atụziere unu ajụ ajụjụ ta atụziere unu ka ọ bụrụ nwa amadi a eli ya ele kwụsị ịnụ eli ya ele ojoro ndị ọ bụ onye ọbụ tupu ya tọọ ya na isi ike so mmabalụ elema na-eji eme ọ bụ ele ihe na-eji aga bedi mmama mmama ebu mmama ụmụ ya na ndị nwanne ya agwa ha eji mara ya ka ọ bụrụ ihe unu ike ihe ndị ọhụụ omenụ eji esi n'ọdụ mma unu dịta ike anyị na-asị unu ike ma gwara na mgbadụ anya a ga-ekwu okwu onye ga-enọchi anya ya unu bịakwa ka chọọkwa onye dị mana ya onye na-ekwu eziokwu full riplesi ana m asị unu karọ nụkwasị ndị bende ndị eze bende unu karọ Bend the local government. Uh-huh. Abia State, uh-huh. Nigeria. Uh-huh. Ah. Bend Maman. Yeah. Onye sọrọ ya rụchaa ọrụ ya na gọọmenti, ọ ga-awụ efu ebe a. Because there are things that are not right. Ana m achọ ịkpọ the chairman of the traditional rulers council okwu on behalf of ndị eze niile nọ na Eze wafo solomon solomon ká pàṣẹ solomon náà ọhún rò. ọdún ọdún sáré ọdún wa nineteen fifty eight rí àtúláyé àti àmọ́wọ̀n bọ̀. ṣé ṣe ṣe mẹ́mẹ́ nù nínú àyínlá náà má bá rẹ̀ wò ike chineke ah! a ní ike mẹ́rin fọwọ́tì àlọ́ ní abẹ́lẹ̀ ẹsẹ̀ bẹ́ẹ̀ lẹ́nu hundred and seven mkpa hmm, ịnwụ ya dị ukwu ike taa mọnyam ibe nsị abarụ dakatara bịawa na ọ bụ weze chat m ga-asị ka m zuru ike mana iwe abụọ nna m ukwu m si nọ mgbe eji ụmụ okoko keji ụmụ anụ m na-adị president alabụsa mama maka mama babụsa ya nọ iwe nọ nwa ata n'isi ya chiche onye ọ na-eme mgbe ahịa dị n'ụwa anyị nwere ọ na-emeri ya were ụkwụ ọma ya meje n'ụwa anyị kwara ndị ebe na-edu m nọ ibe ọma ụlọ maka ụzọ dị akpa ya ụka ọma ihe ọ bụla a na-emeru onye eze nwụrụ anwụ abene anyị na-emeri ya echi abanyere mmemme ha echekwa abalị ogu na anọ ibere ogu mmemme mmemme akwụkwọ m juru ọnụ dị na eme ka ndị eze bende ka anyị A na-ahịwa anyị izuo anyị isi juo anyị ihe a na-emeru ihe a na-egbu ndị eze bende meri na-atụwa mma ka emere anyị ya meruo echi ọkụ anyị besata na eme ihe ya udo anwụ ji atụtụ ọbụrụ nke ime mmadụ ya chawara edo mmiri anakwana edo maka ihe akwụkwọ ọma a na-ebu ozu ya si nri were ụmụ ọbasa maka onwe onye ji ibe ya na-adụta aka ọrụ onwe onye na-etibi adapụkwa mmiri na abụọ ọ bụ ọgụ bụ ya na-eje eme ihe mkpa ala bụ chielu ọgụ ogwe aka echi

tu onwe onye a na-eme eme nke anyị anya ya bụ na-ebu ihe ya mere egwu uru ya na-ewu echi egwu ajụrụ anyị na-elekọtazi unu anya na egwu ilu ka anyị eje bụ bụ kpọọ n'afọ ụka na ya Highness. Um, ịkpata ọkpa nkele ya mr ihukwu mere ọ kpalite ike right from day one anyị gosa leta ọ kasị ya ya obu ya kwụkwana anyị kwa ugwu ọbụla kwụsị eze ele onye eze na-adị emezu emezu taa o mezuola isu ihukwu mere we are grateful prince ihukwu mere ọ we are grateful okay again ọ anyị ụtọ agha chairman ndị eze bende mgbe anyị gbapụkwara ya mgbe oge a ruru anyị ka anyị rụrụ mposi na-emerụ eze naanị eme ya ntụziaka ka anyị eborosara ụlọ ukwu a n'ibe ọ na-eso ndị eze ibe ya bende ka o ndị asị your majesti eze imeela we are ndị eze ndị ibere anyị kwa si wizuo Jerusalem wawa ata ụwa na na-eche onye otuwe ndị ezibere unu emeela ya are grateful ọtụtụ ndị dị iche iche omenwe ike poliafia biko ise unu emeela ubuabụ kwairu his royal highness eze charles iheke ụbọchị nke taa ụbọchị nke unu bụ mgbe unu chọọ chineke na oru unu aka afa jizọs on signing the announcement ikwu eziokwu amankaribere Otoromo's community nɔho agɔ koko wa nɔho anji kɛ irisi bunu ekyi nkaluku maman maman ah, ihe ọbụla ọ na-ewu ilekọta ndị eze gbende ilekọta gọọmenti ọfishals echi ndị amaka na afịa ah, anyị ga-ekpekpere sị ndero uche abịa mmemme eze chaz ihe ụwa na-akpọwa ụzọ ụwa na-abịa udo ụwa laa n'udo mgbe ha napụrụ eme ya chineke adịghị otu n'ime ọkpara ya ebe ngozi ji abụ nke ahịa afa jizọs ndewo है उमगा होगा मुए के बा अंडे कंब मत अकम अंडे तू इकु नो ना ढाके आमेन उसे तो बात इंद्र ये ला हो मी ये उजाने one monye lano ye lo baburubu achaka kwa nsibiko ele awa mesia ma nwoke ma nwami ibere ofu Angman kanu, tanghe garuan kau. Enggak tega ni na ya. Eh. Ina ibu orang oh, eh, oh. itu, na mereka bi mereka si oh, eh. tu. Kau benar, tangce tangce, n'a suruh dia kau. Ni ke ibarat, ni ke angman kanu. Mereka ni ibarat, anu ciro aku Ini ah, ya chen, mocha, apa chen Amen. dawa ya kari Amen. Alam alágbàsílẹ̀ alá alákẹsẹ̀ alákọsẹ̀ níbi kò ní wọn máa yẹ. ọmọ yẹn máa bọ̀ yẹn jà màá jẹ́ kó wú bẹ́ẹ̀ lù màá dẹ́kẹ́ yà mí ni màá dẹ́kọ̀ àtúrọ̀ màá dẹ́kẹ́ bá kẹ́ tọ́ nkú yín náà máa bá aládùn wò yà rẹ̀ bí kò ní. ilé ká kọ́ ká kọ́ pàṣẹ. ọ̀bù kúrú kàndì ọjọ́ ṣe. àkọ́bà gba èdè èdè yẹn ní takọ́ hàn bíyà. ní kí ẹ bú bẹ́ẹ̀ bá. တိုင်းမရမရောဝါဒတို့ကောကတော်တော်ပါပြောင်းလို့ဒီကောနုံနာ